Nna m bụ ezigbo mmadụ. Nna m bụ ezigbo mmadụ. Nna m bụ ezigbo mmadụ. My father is a good man. My father is a nice man.